oge ndị igbo lụkwaranụ igbe zukọtaranụ ugwu mba panigaranụ oge ndị igbo lụkwaranụ igbe zukọtaranụ ugwu mba paniela otu onye m nwoke kwuru sị na ọrụ izizi chineke rụrụ kemgbe o kechara okike bụ ịkwa akwa wee jụọ ya kọwaa ọ sị m na chineke gburu anụmanụ wee were ya kwara adam na eve ọgọdọ mgbe ha mechara mmehie ofu na ha gba ọtọ n'ụbọchị taata anyị ga-enebanye anya na ihe gbasara nwee anyị ga-aga obodo Aba bụ ebe anyị maara na ọ bụrụ na ekwute ihe ọbụla gbasara ma ọgọdọ ma akpụkpọ ụkwụ ma akpa nọ Aba ka a ga-ebu ụzọ kpọọ n'ala Igbo niile nakwa naijiria niile gba gburugburu ya mere sonyere anyị ka anyị gaa obodo Aba Aba ngwa n'oge mmemme anyị nke ụbọchị tata nga ọ dị mkpa one bụ one mmadụ nwere n'ụwa bụ nke ị na-aghaghị ịzụta nke mbụ bụ ihe oriri nke abụọ bụ ihe ikpuchi ọtọ nke ịtọ bụ ebe a ga-edewe isi ya bụ na n'agbanyeghị etu ndị na-akwa akwa ya bụ ndị tọlọ ya agbanyeghị etu isi kpọghasị ha si n'agbanyeghị etu ha si meghe ihe ọbụla n'oge disemba orukwa febụwarị maachị orukwa n'oge isi ị ga-achọ ọkwa ha ya mere na n'ụbọchị tata anyị ruru aba dịka anyị gwara unu ka anyị na ndị a na-akwa akwa ndị ọ na-agba ruo na disemba anyị na ha na-agbagharị ka anyị na ha kpatụ nkata n'ihe gbasara ịdụ ọgọdọ ịdụ nwee gịnị ka anyị na-ekwu maka ya ọrụ ịkwa akwa ọ bụ eziokwu na enweghị ebe a na-adị eme dịka m gwara unu na mbụ ihe a bụ aka ọrụ izizi chineke na onwe ji aka ya wee rụọ ehm, mana eruo na aba ọ dị m ka ebe ahụ ka ọ dị nke gbanyụ nke bụ na ọtụtụ ndị mmadụ ma mụnwa magụwa na-eyi akwa si aba etu ha si eme ya ema ha mana anyị mara na aba enweta n'aha na ụdị na-abịa n'ihe ọbụla a na-eyi eyi ma akpụkpọ ụkwụ ma akpa ma akwa na aba bụ isi ọnọdụ ya ngwa sonyere anyị n'ụbọchị tata n'oge dị dịka anyị na-enebanye anya na ọrụ nsogbu ụfọdụ ha na-enwe bụ ndị a na-adụrụ anyị ọgọdọ cha cha igbo kwenụ rienụ ṅụanụ zụanụ afọ mbụ bụ Chike Ọkpala na-akpọkwa m Chief is Royal Palm Wine Powerless Chief the Honorable Zebrudaya Okoro Igwe ogbo alias Watatị MON without EY <laughs> ụnụ abụghị ugwu mba ibe onyonyo a na-enene na TV na na-ene kwada na na-ene kwada na na-ene kwada ọ na-ewetara ya obi ụtọ na-ewetakatara anyị ụmụ ihe anyị chefuru echefu n'obodo na-eweta ya na-egosi anyị na na ugwu mba ka chineke mezie okwu I was born and brought up in Enugu so mbakwana holidays na aba hụ the way esi arụ ihe gbasara ọrụ tela na nke one of my cousin that was born and you know, trained with uh, one of the biggest tailor those days named the uh, presidential tailor ebe anwa ka ọ mụrụ ọrụ so m bịakwa n'ọfịs ahụ ka dị wee ihe na-esi aga n'otu ha si arụ ya wụ ọrụ telọ so ya mee m m nwee passion on it so ya meekwa na after the holidays I will come and spend time there nọkwanụ with them na-ajoinkwa ha na-arụ ya so from there I now see that so far this life is concerned that you will do a lot of things with fashion and designing because onye ọnwụ na-amụrụ dị ndụ na-aga ije n'ụwa ị ga eriri akwa. Mbụ Emmanuel Kalụ abụ onye Abia steeti Ọhafịa ọ n'ezi na ọwụsọsọ Aba ka na akwa akwa. but ịbịa na Aba ị ga-enweta everything ị chọrọ ama Aba na ndị na-akpawa akwa ofuma, anya ruru ha ala na-ekwa akwa so ị bịa na Aba ị ga-enweta ụdịrị ihe ị chọrọ ma akwa ma ndị na-akwa ya akwa ụdị ọbụla ị chọrọ ị ga-ahụ ya na Aba m ga-asị na onyinye Chukwu nyere eh, ndị Aba aha m Ifeanyi onye Afikpo North Local Government Aba wụ ebe wụ onye na-eyi akwa ma o akwa adịghị n'Aba echeghị m na oyiweghị akwa ife kpatara ya wụ na ọ bụrụ ndị oyibo ka ndị oyibo si wee kwuo ha si na ndị Aba wụ magicians anyị na-eme ya O otu obodo ọzọ na-emerụbeghị ya because most of the samples a na-esi ebe a wee were wee sendị obodo oyibo bụ ndị aba na-eme ya wụ samples because of the machines ha nwa nwezi access to ọ dịzie ka fa alụkarịgo ndị aba and ihe one thing dị very vital and obvious na ndị aba na-epeghị one on one attention to a particular cloth bet ndị obodo ndị ọcha ma ndị china ma obodo ọzọ a na-ewejela akwa na weta the sample tinye na machine wee fọọmụ wa so ịbịa na aba aba wee bewu ihe ma akwa gị mụnwa ya eji aka m wee kwa ya because na m amago ife a ala amago m ka alụ gị m gị wee dụwa ya so amaghị m ebe m ewepụ mara ebe m ya etinye ọ ya mere aba ji dị iche ebidoro e m ọrụ a 2006 aka ọrụ dị iche n'iche bọtụ m chọrọ ịmụta tesa akwa akwa ọsọ ihe wụnụ onweghị njedebe onye ọbụla nwetara ebe ọ na-ehi dị nesi na ọ na-atị nke bụ otu eyichi ahụ ya onwe ya ga-adị nekede pụọ gawa ọrụ m ji ka ka m mụọ ọrụ a ọsọ ọ dị very important kemgbe m bidoro at least mmadụ 6 a mụọ ọrụ n'aka m n'ọkwa nke ha more than 10 people in the field azụọla m ọtụtụ ụmụaka n'ọrụ abụkwanụ apụta I'm proud of them even in the area bi n'ebe nọ many of them m ọrụ ụfọdụ ha help them chọtakwara ha shop assisted them borrow them money at least by the special grace of God about five of them has their own family na-azụkwa ụmụ ha ha amụchala ụmụ ụmụ ha na-etokwa akwa the ọrụ a ka ha na-arụkwa were ya na ụmụ ha feligo nne ife dị ka mmadụ ise ya bụ ọkụ nyụrụ na-erotara anyị ọnọdụ anyị nọ na Naịjirịa n'ihe gbasara ọkụ eletrik ee maka na anyị mara na ọtụtụ ihe ndị mmadụ ji na-aracha aka ihe a ji na-emetụ ihe eji arachapịọm gbadoro isi ma ọ bụrụ na ọkụ dị ị na-akpụ isi oyi na-akwa akwa ị na-eme ihe ọbụla ị ga-enwenata ọkụ mana nke na-agbagwoju anya nke na-agba anya mmiri bụ na ndị a niile etu ha na ugbu a onye ọbụla nwere igwe na-enye ọkụ jeneretọ nọ n'azụ ụlọ ọ bụghị ofu ọ bụghị bụọ ụfọdụ na-enwe nke obere nwee nke nnukwu mere na mgbe ụfọdụ eh, o sokwuru ihe ha kwuru na mm, maka na ha adịghị enweta ihe gbasara ọkụ etu ha kwesịrị na ọ na-enye ha nsogbu ikwe nkwa mezuo nkwa ha kwere ndị mmadụ n'ụdị na a chọrọ ịchịrị akwa mbọsị a maọbụ bịa chịrị ya echi ma nwanne echi ọ bụrụ na enwere etu o si aṅụ afọ akpa n'ịkwa akwa aba eh, ekwesịghị ịkwa ịdị na-akwa akwa a na-eyi n'obodo anyị bụ Naijiria kedu mgbe ihe ihe ahụhụ na nwunye egbochi ụmụnwaanyị hmm, actually problem anyị na-enwe na aba na mba nwa nwe ọkụ n'ụlọ otu unu bịara na anyị nwe ọkụ ihe mgbanyere na awụ jen ọ na ihe na ọkụ ga na-adị stedi ga-ahụcha ma ndị ga-arụ night arụ ova time produziele akwa ụna na ga e, na-ebupụzi ya mba dị iche iche but problem anyị na-enwe ewe ọkụ ihe ọzọ wụrụ ụzọ ụzọ adịghị ndị ga-eshi eshi batazie ebe azụ ihe anyị na-eproduce dị akwa anyị na-akwa ndị na-abata abata ndị eshi ọda steeti ịbata ebe azụọ ya ahụ ụzọ a ga-eji gbaa moto ha bata so ya problem anyị nwere ha dị mejọ tu problem anyị na-enwe pụta abadị ụzọ na ọkụ ọ na ihe gọọmenti ga-emezirila e-, anyị ụzọ na-enye anyị stedi light aba ga-agafe kemgbe ụtụtụ anyị enwebela ọkụ anọkata wee weta ya ya taịm ahụ eji na-ahọzi ụlọ ka ego fuel eme nke a jeneretọ obere jeneretọ kịta ayọ ebunwu ayọ na abụọ metabụrụ list anyị na-eyuzu ayọ na atọ production ereduzugo mgbe ahụ nwegodi targeti ị nwere like mmadụ abụọ anwa nọbụ n'ilo bifọ wee akwa ha ka ha bịara iwe bata ọkụ adịrọ amit ya nwoke nke ọzọ bịakwara iwere akwa nwa ya akwa eji eme page boy ndị na-eme wedin ha achigolu men suit fa so echekicha ihe niile ya na ya so ma ọkụ ma customers ma ị direct otu a ya esi ka eme wee metụ ya mma because ọ ka mma na imere ihe once da n'ime ya ugboro abụọ ugboro atọ akwa ndị anyị na-afụ dịgasị ọ na-ewepụ all this brocade some suiting materials are very costly so ị ga-handle ya with care ime mistake customer ya adịghị ya mma so aka mma na-eme ya metụ ya once and for all na-eme ya mee ya ugboro abụọ mm, ọ wụrụ na asị m kwuwe mgbe ụfọ ọ na-awụ ọ na-ewute m na mgbe ụfọ ndị na-achị obodo anyị na ndị gọvanọs na ndị na-anọchite anya anyị na gọọmenti na-awụ ha gachaa obodo ndị ọcha obodo ndị ọzọ hụ otu ihe si aga dị a ha anaghị echi ihe ha hụrụ dị abịa tinye ya n'ọrụ bikos ị gaa na obodo dịka China ihe mere o ji dịka ha wụ the world eh, power this time is that their gọọmenti na-enyere ha aka mgbe ụfọ ma ọ bụ iboro ụfọdụ ndị na-arụkwana ya ụwa ọrụ ego meekwanụ ọkụ electricity adị because ịbịa na aba am I'm telling you that some white men ndị a na-arụ ọrụ a na mba ofesi ụfọdụ ha nọ ọnụ ọtụtụ ebe a na-adụ akwa na aba ha nọ ruo ya one hour ha anwụọ apart from ngwaọrụ ya na ya so because a na-ewepụ ihe dị n'anụ wee rie anụ ọkụ wụ ihe wụ the major problem and nsogbu kachasị n'ọrụ a ọwụ na ị na-anụ ụda outside anyị nwa na-ejenereti ọkụ on our own mgbe fon abata diesel bụ agbanyega small gen so ya wụ ihe wee one of the basic problem anyị na-enwe ebe a and anyị na-akwụ ụgwọ ọkụ very huge amount of money ka anyị na-akwụ ha so ewefu ihe ọkụ a sisi nyewe ọkụ steeti ọrụ a ya eziokwu na stress dị na ya bet i believe na uru dị na ya karịrị stress ya onye na-arụ ọrụ a n'obodo a ihe mere mgbe ụfọdụ ya dịka ụfọdụ na-arụ ya arụọla ya many years onweghị ha na-arụpụta wụ adịghị onye mmadụ nwee ike ịnọ everyday ya agba fuel 1005 ụfọdụ gaasị 2000 naira ihe ego ndị kwesịrị ịnọ mmadụ na-agba ọ bụrụ na ọ ga-amasị m na gọọmenti ga-elebara anya mara ụzọ a ga-esi mee ka ọkụ eletriciti nọgidesi ike n'obodo a ọ ga-eme mpi obodo a dịwanye elu ndị ọzọkwanụ ga-achọ ka ha bata n'ọrụ a bikos ụmụ ihe ndị a na-eme ụfọdụ ha checha ha asị na onweghị uru ha ga-enweta ma ha na-arụ ọrụ a n'obodo agbata ọrụ na gọọmenti ga-agacha mba ndị ọzọ a ha na-aga hụ otu ọkụ eletrisiti si adị alaise ọ ga-abụ uru meekwanụ ndị na-arụkwanụ ya nwekwanụ ike na-emepụtakwu ihe karịa bikos ilezi anya duto enweghị stedi power sọplai ọ na-eme mgbe ụfọdụ gaa arụ karịa stress onwe gị more na you can bụrụ na eletrisiti na-adị at ga gaa mara ya esi gaa kpakọ onwe gị n'otu ị ga-esi mee ihe nwekwanụ your on time zuokwana ike ya bụ nsogbu enweghị ọkụ bụ nke ji aba jikwa n'igbo niile o ji naijiria niile ya bụ na ọ bụ ozuru mba ọnụ eh, maka na ihe gbasara pinyo pinyo dị na mm, ọkụ eletrik Eh, site na nepa baa na power holding si na baa na disco na kokoko ndị ọzọ niile ofu mmiri a ka nọ n'ite asụ mana ahụnze chineke na otu nwafọ igbo prọfesọ bat nnaji bụ onye rụburu ọrụ dịka minista sayensị and teknọlọji na naijiria na kọmpani ya akpọrọ ndị geometrics ewegharana na ihe gbasara inye ndị aba ọkụ maka na onye ọbụla maara na abapụrụ iche na ihe ọbụla gbasara ọrụ aka nka na ụzụ dị iche iche nke ọnatarachi dịka anyị maara na Igbo ya mere anyị na-atụ anya na mgbe na-adịghị anya site na enyemaka nke ndị geometrics na prọfesọ Bat Nnaji na ihe ọbụla gbasara ọkụ ga-abụ ihe a ga-ekwudebe okwu ya wee tiwa aleluya kenewe Chineke mgbe a na-amụ ọrụ a na-amụta ehm, mkpọchi ntị mkpọchi ntị bụ ụdị na mmadụ ga-emeni maka ọtụtụ ndị mmadụ na ndị amị o m ebe ha na-ebe agwa na onye ha chiri agwa agbata ọ na-ebute <laughs> ịma ọ dị ha ọdụ ewerego ya mara ndị ọrụ aka na ha na-eme disappoint na ha enweela obi but ọ dịchaghị otu ahụ onye niile a na-esi na individual otu ọbụla onye si plan onwe ya otu ọ dị na agama si na nne eme disappoint ọ dịkwa ọ dị satin but eh, ọ ga-adị too much ana na-adịkwa mma mmadụ ịplan onwe ya very well ịplan onwe gị very well onye a nyere m akwa nsị ya bịa echi onye ọzọ nwere ike iwetakwa nke ya sị na ọ chọrọ nke ya taa ọ dịziri gị ile anya na onye a wetara nke ya taa achọ nke ya taa n'ime ya ị gakwa eme onye nke a disappoint ime ya ọkwa na ịma na ọrụ onye a wetara taa ga-eme onye nke si bịa tomorrow disappoint ịgharịpụ ọtatimes si na-abịa chekecha ma onwe ego dị gị akpa sikwa ka ị nara nke e wetara taa eh, ka ijidekwa ihe na akpa gị chewakwa na ị ga-emitikwa ọp nke chi ịhụla na azụ mmadụ ahịa wee nwekwa ike one na or adapụta ị ga-emitizi ọp ọ bụala na disappointment ahụ <laughs> <laughs> bros ihe niile dị n'ime ahụ ị na-eme nke ọma ọ dị gị n'ime ahụ ị na-eme nke ọjọọ ọ dị gị n'ime ahụ a na-akwalụ ndị amị akwa kwalụ ndị polisi meta onye ị metara ihe nke mbụ meta nke abụọ nke atọ isi ya bros biko na enwetụrụ e, ọdachi dapụtalụ na ihe emiti gị ọp nwetụrụ m obere ndidi ka m mepụta ya ọ bụrụ ọnụ njọ most of our customers because of the gifted nature dị na the job already emego ha ha na-aghọta na ịhapụ onye ọka mma na ume ya metụ ya ebe wụ myie ya onye ọzọ asị m na m dị mma dan myie ya onye ọzọ asị m na nke a nwere kọma so ofe nwee ndidi emesịa ya ịghọta so ọ ya dupu mma ala wụ kwanyere m ugwu ọwụ na m ama ụzọ na opuro bros igwe jee nga ihe anyị na akwụ awụ eh, akwa omenala ndị Igbo chieftaincy sinetọ na trọza ya na ndị anyị na-akwa so far fashion and design is concerned a na-emesi ike na aba ha meekwana ya ya ada ụda onye ọwụrụ akwara na ihe a dụrụ na aba na na ebelive kwetakwana yes na ndị aba ma ihe a na-eme and by special grace of God and one of them makwana ihe a na-eme na the field. otu ihe anyị chọpụtara bụ na ọtụtụ mgbe igo akwa ma ọ bụ akpụkpọ ụkwụ na akpa eh, ihe ga-afụ bụ made in China made in Pakistan made in UK made in Italy o dokwaghị anya na ihe a bụ ihe mere na aba anyị na ihe agwa abamedo ọ bụ ihere na-eme ha ka ọ bụ na ha etorubeghị ijiwe afa naijiria wee mee ya bụ ihe o n'otu ajụjụ anyị jụrụ ha gịnị butere na label unu na-atinye n'akwa na akpụkpọ ụkwụ na akpa bụ nke ndị ọcha ọ bụghị nke ndị be anyị ife butere ya wụ um, o nwere label batara afịa Label batara two years ago and so my first time of seeing that particular label edere made in Nigeria and ofu onye bubatara label ahụ most of like I said earlier most of the materials I na-use adịghị accessible to us I na-ego ya ego and ha nwa afụgo ndị ala akwala akwa ha nwa nwere opportunity ịgbapụ gago ihe eji akwa ya wa akwa ego nke ha ha nwere access to so maybe ọ gbabatara ofu onye n'obi gota nke edere made in Nigeria and otu ndị mmadụ si wee rush ya mere e, e, ya aga afịa so ị achọkwa ihe ị ga-eji beautify ya clothes gị nke ị mere because isi ka ị ga lụwa your own e, label ọ dị ezigbo ọnụ ihe regista godi arụwara gị ya material adịrọ ọkụ adịrọ ha nwee mee gain ha maintain ya machine ha so ọ dịrọ mfe ma ọ wụrụ nke label ahụ e eziokwu na ya anụghị adụ akwa anyhow chiga ya customer ka o wee bịaghachi ihe emekwu ya ebe ọ ya adị ya mma na ya mekwa upgrade in all uh, aspect of the production ma ihe mechara ya na ọ mgbe mbụ mgbe mbụ people na-ahụta na ihe akwara aba bụ fek eh, onye ọbụla na-ele anya nke ha esi na obodo oyibo welata but ugbu a ọ dịzi otu ahụ even ndị obodo oyibo a na-eji nke akwara na aba gawazi obodo oyibo ọ mgbe mbụ ka a na-atị nke ya ụtọ ahụ ozikwa ugbu a ugbu a na-atị nkizi ya like that because ihe most of things a na-akwa na aba na a na-ewegazi ya obodo oyibo ọ dịka ka last year anyị mere made na aba fashion show emere ya na abuja nsokwa nsokwa ihe dị efu participate ha so even ndị china nọcha ebe ahụ ma ndị ma ndị amerịka anọcha n'ụsọ most of them zụchakwara mede na aba ma dị shu ma dị sinetọ ma akpa ihe niile a rụrụ n'aba ha zụchakwara ya were ya lawa ee ihe aba dị pụọ iche na nka na ụzụ na ihe eji aka emepụta wụ onye aba na-awụ ihe ọbụla ọ na-eme maọgọdị na ya ese n'akwụkwọ maọgọdị na egosiri ya egosi gwa ya ka o mere gị ọ ga-achọ ka o mee ya karịa otu ha isi nye ya asampụ and anything na onye aba m especially ndị saịdị anya na-eme ha na-eme ya wit nganga ha anaghị eme ya wit ihere ha anaghị eme ya wit ụjọ inoso so ọ na-emekwa na anything onye aba mere ọ na-eme ya ya pụọ iche karịa ihe emere ebe ọzọ as it stands now enwere m some customers na uk malaysia london and uh, abuja lagos most of the states in nigeria even itinye ya any foreign label ha sisi wepụ here, ọ ka mma na itinye gị ya label but ị nwere label edere afa gị ma ọ nọmba gị ọ made in aba ha sị gị tinye ya because na ha ya ha chọọ nke emere ebe ahụ ha nwere access to it but the finishing na anyị nwa in terms of finishing na anyị ka ha na finishing because of the personal attention anyị na-epay to a particular cloth abadịka ebe ị nwere 10,000 customers ị na-eme attend to at the same time then aba wụrụ ebe ị nwere 10,000 customers ị na-eme ha attend to one after the other so you know ịma ihe ofu onye ịma ihe ị chọrọ as a customer then onye ọzọ bịa ịmala ihe ọ chọrọ otu a ka anyị si na-eme attend to them na aba so ndị a afụgo na ụfọdụ na-abịa ha sị gị send ha pictures most of the jobs anyị na-alụ ebe ahụ pictures at least i can call names up to six of my customers outside of this country ha send ya pictures from onye akwatara ọ send ya lụ onye ọzọ ọ send ya picture were picture ya mata measurement ya size ya o kwuo sizes ihe ọ na-eyi anyị si ebe anwa hijack ya dị measurement kwalu ya o yikwa ya ọ na-adị ya mma ọ mere ha ji si na ndị aba bụ ndị chukwu gọziri na akara aka ndị aba na-akọrọ na mara egbe dị ime nke wụrụ ine mmadụ anyị marụgo uwe eh, isi ya marụ lenti ya marụ ihe na to get to a certain level na business a ihe ama one or two otu a gị nwa nọ na ama m measurement gị esi na-asị anyị etinye ego chest again 45 waist again 48 40 maka ịnwere afọ but ọ gị akawa arụ gawa road work afọ erika madam ọ nara complain shoulder gị 18 and a half aka gị 25 26 depending on ihe ị chọrọ iyi length gị 42 depending na how fitting ị chọrọ ka ọ weta n'akwa ọ iweta akwa taa a na na agba aka afụma nwata eze ihe a mụrụ karịrị ihe a agwọ ya bụ na nwoke a nọrọkwana na na mara egbe dị ime anọkwa m na akwụrụbekwa m ọtọ mana m n'uche nke m ọ dị m ka ọ pụtara meshọmentị ahụ kpọrọ nna nsogbu bụ ị ga-akpọpụtakwara m ya ozugbo nje ị chọọ ya kịta ya ezi n'ozi kịta ka ị chelenụ ka ị were ya ọ ihe anyị ji ndị aba <laughs> dịka nwafọ igbo na-ekiri ihe mmepụta anya amaara m na ihe ị ga na-eche bụ kedu uru ihe mmepụta ga-abara gị ọ bụrụ na ọ dị gị n'obi na ị chọrọ ịdị na-esi na aba na-ebute akwa akwara akwa na-eresi ndị otu gị n'ụlọ ọrụ ma n'ụlọ akwụkwọ ma ọtụtụ ebe ndị ọzọ dị iche iche ọ bụ ihe kwere omume ị maara na ị nwere ike ịga aba si ha kwara gị akwa ụmụ yunifọm ụmụ skuul na ndị ọzọ akwachara gị ya iburu ya gara isi ndị ụmụ skuul ị maara na ị nwere ike ibi ebe a na-arụrụ ma akpụkpọ ụkwụ ma akpa ma ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche ya mere ọ bụrụ na ọ dị gị n'obi ibido ya bụ biznes gbarata ozugbo ozugbo na aba ka gị na ha kpaa ma akpụkpọ ụkwụ ma akpao ma akwao ọtụtụ ndị mmadụ na-abụ ya na-aga si dị iche iche na-aga eresi ya ndị mmadụ ya mere ịnọ na dịka lezi youth bido ihe ọbụla maka na ndị na-emere ya dị ọzọ dịka ibie bụ na ọ bụ ihe kwere omume na ị nwere ike iwepụta ego a na-arụ ya nke gbanyụ ọ bụghịzi anyị nwee ịga buru ego anyị na-agafe obodo oyibo kama ka a na-arụpụta ya n'obodo anyị ahịnze prọfesọ bat nnaji na ndị otu ọkụ ga na-adịzi n'aba ya bụ ọ bụrụ na ọ na-emetụ gị n'obi imepe ụlọ ebe a na-akwapụta akwa arụpụta akpụkpọ ụkwụ ma ọ bụ eme ihe ọbụla a na-eme n'aba nwanne bịa ọ bụrụ na ị maghị etu ị ga-esi mee kpọọ anyị n'akara ekwentị ka anyị nyere gị aka imepe ya na be anyị ọrụ ga na-adịrị ụmụaka anyị ee o kwesịrị ka ọ wụrụ na uru ga-adịrị onye anwa bikos ekwenyere m na anyịkọta mamịrị ọnụ ya agba ụfụfụ ihe ofu onye nwere ike ime na ntakịrị ego o ji ya emepụta ofu ihe onye nwere mmasị na ya tinye ego buru ibu na ya ọ ga ememepụtakwa ihe ahụ ebe o buru ibu ya bakwara onye wepụtara ego bakwara na onye na-eme eme bikos mgbe ụfọ onwe ndị nwechara mmasị a ma ndị mụchara ọnụ a mụtakwana ya nke ọma bụ dị onweghị onye na-aspọnsa makwana onye na-enyere ha aka dị talenti na ha ndị ha mụsara onweghị ihe pụrụ iche a ga-eji ya mepụta ọ bụrụ na ụfọdụ ndị nwe ike inwe mmasị bikos ụta ha dis company a na-akpọ dangote nọ na so many companies nọ na naijiria ọwụgo ofu onye nwe ya ọwụ mamịrị anyụkọtara ọnụ ya agba ụfụfụ ihe m na-agwa our youth ndị Igbo anyị ọrụ aka amaka ọsọ iwefu edukeshọn ọrụ aka wụ nọmba wan 1 ọtụtụ ọdịnala mụ ga tọkwara skuul bọtụ n'enu ọ na m ji ha ọrụ aka akwụ ihe m ji na-akwado onwe m na skuul emeghe na-emecha ya na awa yọn youth na onye ọbụla chọrọ ego by all means onwezi onye chi ibe ndịda mụta abụ ọrụ ọsọ mụtakwa n'ọrụ aka ulodo a mụta ya ọ ga-enyere anyị aka ka anyị e wefu anya ihe gbasara ego kọsị ego a ego a bụ problem anyị na-enwe onye ọbụla chi inwe ya by all means onwezi onye chi inwe ndidi ma ọrụ ahụ for years mụta ya rụwa ya ọfụma so ọwụ na ihe our ga-ewefu anya ihe gbasara ego wetu obi n'ala ma ọrụ a anyị ga-eme ọfụma okwu ikpeazụ nwere ike tụpụrụ ụmụ Igbo ọrụ aka ọ ndị oyibo ha si artisan ndị ọrụ aka onweghị ife kalị ya m nwee agụsigo skuulu na-alụ ihe a ọrụ aka my neighbor kwa agosigo most of us nọ n'ọrụ a were ya anyị na-apụta ọrụ a ka bekee before 7 anyị na ebe a 8 abalị anyị anawa mgbe ụfọdụ 10 9 ọsọ ga-egba night onweghị ihe karịrị ọrụ aka and ihe iyi eji wee ka nka ụmụ ga amalụ gị bete ebe ọ kacha mma n'ọrụ aka karịcha ọkacha nke wụ ọrụ tela awụna ịrụta ihe mara mma obi adịghị mma so onye ọbụla onye nwere opọchuniti ịbanye ọlụ aka ọma ọlụ aka m ga-asị ya jisi ike no matter the stress because ọ dị very stressful mgbe ụfọdụ mmiri ya ezo ịnọdị na ya oyi a na-atụ gị ya anabeghị ịnọdị ọ dịrọ mfecha yọta beti ọlụ aka wụ the best oge oge eruola mgbe kwesịrị at least mmadụ anaghị ndị igbo si na anaghị achịrịcha akwa niile tiga n'ofu nkata so iwu awụghị na amebi na mmadụ ga-enwe special interest n'ọrụ a before ya amụnwa ya ihe awa ọrụ aka onye ọbụla mụrụ ọrụ aka gị ebe ọ na-agaghị eji ya aga ụfọdụ na-asị ka ha gaa ala bekee gaa saut afrịka gaa ebe a mee nke a mee nke a many na-agacha ha gbara aka but onye mụrụ ọrụ a were ya asa ọrụ aka any place you are ị ga-akwụsị ike were ya bidokwanụ ofu ebe rụwakwa n'ọrụ a ma ya abakwara gị uru ga-esikwado ya mepụtakwa ihe ndị ọzọ ma ụfọdụ na-aga eme yahoo yahoo eme ụmụ biznes ndị ọzọ dị aṅaa na mba ofesi onye nwere aka ọrụ a ọwa ọrụ mara mma it's not a dirty job you know president na-eyi akwa doctors na-eyi akwa police na-eyi akwa and they really appreciate more especially ndị nke a na-eme na aba o meela aha aba adịkwa n'ukwu dị great among the whole let me say countries enwekwa n'afrịka nwoke ndị igberugwaranụ igbe zukọtaranụ ugwu mba panigaranụ nwoke ndị igberugwaranụ igbe zukọtaranụ ugwu mba paniela